chineke ma ọra ise ya o onye na-achụ nwa chukwu ike na ike mgbaka na-ekere na tibe n'igwe egwu ka m bịama na-egede m ijele m ji aba mba ijele m ji ekwu okwu unu tụọ m ntị n'onu na-eji m okwu wee maka onwe ife ndị ga-agwa gị ọkwa n'iru gị ka m ga-ekwu maka nke m kwuru n'azụghị ọ bụ asịrị ka m na-akụ wee dike agwa chọba dike ọ na bụ onye kwuo n'eziokwu achụbanụ ya ka ekwue ụmụ chukwu mụrụ n'anya na-ekwezi ọbatago n'ụka onye kweziokwu okwu ya ebe okwu ha bụzi ntọala otu onye gwara m okwu na adịghị echikwacha obi n'echichi ọ bụrụ wit na ọ bụ obi eji eyi nyabụ white maka ụfọdụ iche anụ nyabụ white yo n'ụwa oyie blak n'ọkụ mmụọ ọ bụrụ ịkpọ kootu bisi na ọ bụ obi eji akpọ nyabụ kootu maka ụfọdụ kpọcha anụ kootu n'enu ụwa ọbara rufe yi trauza si na ka mma ka ikuku kue ka enwe ike fiko ọkụkọ maka na enwerozifa na-eso eso nụ ife niile agbawo n'anwụ nwanne m na ya sachụnta e, si n'ukwu m dị puku anụ ịmakwa ọ bụrụ na matọ na ụlọ anya nwanne madara m ụkwụ abụọ gbajisi ya ama ndị a na eze ama onye a na ndị ntachara pụanụ n'obi nwanne m akacha bụ ụgbọ mmanya ibi na onye ahụ ị na-enyere aka eziokwu o nwere ike gbuo oge gbuo onye na-achụ nwa quero